n'eluigwe n'elu ụwa chukwu naanị ka ịbụ ọka aka ọ dịghị onye gị na ya na-achị eze n'eluigwe n'elu ụwa chukwu naanị ka ịbụ ọka aka so n'okpuru ya ọ dịghị onye gị na ya na chi eze eze m eze ndị eze na-ezo n'okpuru ya ọ dịghị ọ dịghị onye gị na ya na-achị eze ọgbata obi okwu ọgbata obu agha ọ batara be nwanyị ka nụ akwa nwa ọ bata ahịhịa dị mma oge chi na-eme mma akpọlie chukwu ebube ihe ebube eme ọgbata obi okwu ọgbata ọbụ ara ọ gbatara be nwanyị nwa ya ọ gbata ihe dị mma oge chi na-eme mma akpọlie Chukwu ebube ihe ebube ọgada gidigidi gị ka anyị ji aba mba okechi abata ọgbọ akpalie Chukwu ebube Ọbataobi okwu ọgbata obi ya ọ batara be nwanyị akanụ akwa nwa ọbata ihe adị mma oge chi na-eme mma e. akpọlie chukwu ebube n'ebube ọgbata ọbataobi okwu ọgbata obu agha ọ batara be nwanyị akanụ oyo ọgbata ihe adị mma ogechi na-ebe nna ya akpọlie chukwu ebube ebube ekpekue dike dịka gbaraba akpago ofu ugboro izu ugboro asaa ebe mgbaba m ọgwụ gwọrọ agwọ jizọs my only ekpekue dike dịka gbaraba akpọgo ofu izu ugboro ebe papa m ọ bụ ugboro Jizọs onye inye aka onye inye aka sọ gị bụ onye inye aka onye inye aka Jizọs onye inye aka onye inye aka sọ gị onye inye aka onye inye aka Jesus you're my only my foundation my protection my atmosphere my sweet perfume in you I live and have my being Jesus onye inye aka Jizọs yọrọ na gonna change I'm gonna change I'm gonna change change obodo anyị Chima gonna change I'm gonna change agụ na-eche nche n'obodo anyị nye mmeri mgbe oge chiri ọ ga-adị ka ọlụ ebube akwa mgbochi ga-etiwa ugo ka anyị ga-achake ọnọdụ ọbụla ọ ga-adị ka ọlụ ebube ndị na amaghị nweta na chi anyị na-efe bụ onye mmeri agụ na-eche mba agụ na-eche mba oh, agụ na-eche mba che n'igbo niile eya chimagụ na-eche mba agụ na-eche mba kwe na agụ na-eche mba che n'obodo anyị ya onye mmeri mgbe oge chi ruru ọ ga-adị ka ọrụ ebube akwa mgbochi ga-etiwa ngo nke anyị ga-achake n'ọnọdụ ọbụla ọ ga-adị ka ọrụ ebube ndị na-amaghị ga-amara na chi anyị na-efe onye mmeri agụ na-eche agụ na-eche agụ na-eche eche chimagụ na-eche agụ na-eche oh, agụ na-eche eh, eche no Jesus.